nwanne m ụtụtụ ọma ka enwe ike ịma afọ m odibo ndị mmụọ ebe ka ihe ọrụ a na-akpọ ndị mmiri ka nsogbu ndị mmiri na-enyekarị ndị mmadụ ndị mmiri nsogbu na-enyekarị ndị mmadụ ọ bụrụ nwoke nwe ndị ọ na-eme onye anọ 30 years 40 years 45 years ụlụba nwaanyị ọ e. na-anụba nke mmiri ahụ ya na ya bi ọ bụrụ nwaanyị onwe nke nwaanyị onye emebe nwaanyị ahụ elu di ya bụrụ problem onye anọgide ọfọzie ya elu di ọ nụta anụta o nwere ike na-anasịrị ya nwa ọ nke a bifo mụ ọzọ nke a nwụọ amamaghị ndị mmiri na-eme enwe ndị ọ na-agbapụ ara enwe ndị ọ na-eme ọ na-awụghị ọ na-asị na ndị otu hmm. ọhịa ọ na-emesi eze esetụrụ ndị mmiri ala nke eje taa onye nkịta ihe ọbụla ọ na-eme ka ọbụla otu aka o mechie ka ọbụla otu aka ọ gbaa mbọ ka ibie ka ọ kpata ego nwa nke ya enwe isi ihe nchụsi esatụrụ ya ihe n'anya na-ere dịka ya afụ ma ewu ma ọkụkọ ma ihe a na-ego wee bụrụ ihe niile anya ego kịta anyị gụrụ ebe a kịta anyị ebi agbada mmiri ọ nọrọ ebe a chụọ aja satụrụ ndị mmiri ewepụ aka na abụ ụnyaahụ ndị mmiri a ọsọ nwoke ka na-edistọbụ ka ọsọ nwaanyị ka na-edistọbụ ọ na-edistọbụ nwoke na-edistọbụ nwaanyị ndị mmiri a onye ọgbanje na-eme ọgbanje ọya dị mma ka nke dị njọ ọgbanje nwe ọgbanje dị mma ọgbanje jọrọ nje ọgbanje onye ọbụla ọgbanje na-eme maka ndị mmiri ya hmm. onye ya aga n'ihu onye ya bụ mmadụ hmm. bụ onye ọ na-adịpụta onye mmadụ na-adịghị n'ime na-enwe ya ọya onye enweta ya ọya pasị ndị otu bụ ndị ọgbanje na-adịpụ onye ọgwụ ikesịrị ka nwoke ime ọgwụ bụ ya na ihe ọ na ọgwụ nkereke na ndị adịsị na-enu hmm. enwere nke bụ ndajụda nke ahụ nke a bịa bụ ọgwụ amụsụ ebe ọbụla e kere ọgwụ amụsụ adaba amụsụ amasị ebe ada amụsụ amaghị ebe ọnya ahịa ọ na-eme nke ọzọ a na-ewe nke anọ n'isi ebe nụ ọgwụ arụrụ maka onye na-aṅụ koke iji kwụsị mgbe ya bụ 23 years ekosibido ka si m ọrụ oyibo na Lagos na-ebute ekata mazi ebe a na-azụ ahịa bụ saịkụpas rụọ ndị a na ahịa na ụzọ obere nwa apụta nwa amụọla ntọọ na afụghị ya ji ya taa azụ mbọsị rukwa ebe ndị na-ejekwa ahịa obere nwa gbata ọsọ nwa amụọra nchọbazi obere nwa afụghị ya ndị isi gbarata m ma mgbe eji gbarata m chiekwa na ụtọ mmadụ abịasị m ya rụrụ ya ihe dị ụta nsị a na mma arụ ya mụ na ya ekwuo nye m ego rụchara ya ahụ ọ bịa were ya two days pụtara m ofu ewu awụsa ya pụtakwụ m ụgwọ kpọrọ mmadụ na-abụ ka na ịmụ n'aka mmadụ na ọnọtarachi ọnọtarachi ka ya nna nna nwụtara nna m mere ọ ka ụmụ ndị na-eme nwaanyị anụ odi ịmụ nwa bụ ụmụ nwaanyị a na-esesiri ha ike osinaka ka nwaanyị gozira ka nwoke nwoke na-enwe low spartan hmm. amatụbanụ nwaanyị ime nwekwa nwaanyị ndị otu na-eme ndị otu amakwa ya ka ọ tụrụ ime nwoke jekwucha ya yiri na-akwụsị ala ọnwa ata ka ọ tụrụ ime ma ihe na-emezi ụfọdụ kwa bụ infekshọn na-emekwa ụfọdụ amụọ nwa nke infection ya nwere ike ije ebe esi amụ nwa mebisie ya ịmụta nwa bụrụ problem onye na-etu anwụ ọgwụ ọmụta nwa ọ bụrụ ka anyị achụ n'aja achụ aja onye enwe nwa na chukwu kere onye ọbụla ka ọmụta nwa a sị na oke ite na-ebute ego a sị na oke ite na-anakwa nwa ka ezi ikosi anazighi nwa nwa ego ka ọ na-ebute mm, oke ite mm. bụ so oke ite dị ka ọ bụ ndị gboo siri ọkwụ mgbe gboo ndị gboo na-agwọ ọgwụ na-etisi ya mmadụ were na agwụ ya arụsị na ndị gboo ọgwụrụ ọgwụ ka oke ite nye nsogbu onye ọbụla gburu oke ite anya na-enye gị ego nwaanyị na-anaghị nwa ọ na-ebutere gị asidenti ọma aga adịghị iwere ihe ya maka na a na-akọkemezi esi arụ oke ite ya na-arụ ogwe nwunye ite nwunye ite ama anaghị na nke ndị niile ana ebe adịba nke ka mmadụ ebuso nọ a eso mmụta nwa ị na-akọwara nke nwunye ite ndị niile ana ebe a nwunye ite ọma gị nsogbu ọma anaghị nwa nwunye ite a nkịta ka eji egbu ya ka ọ bụ ezi ka ebini nwunye ite a bụ nke nwunye ite a na-egbu ya eji egbu ya bụ ọkụkọ na ụmụ ya utu ewu na ọkọ ya na-egosiri ya buru ibu ma eze akụ ya na-egori ya wee rụọ ya ọghọ ite ntu a ha nchere na ebe a ha nchere na-asụkọcha asụ nke ọ bụla iti iwe isi n'ime ifere ọ na-asụ asụ to ndị nwe ya ọkịta na ndị na-apụ ya ọkụ na-eme ka ma ndị na-arụ eme bizines na-azụ ahịa onye na-eme ejenti na-arụ ya onye na-apụ ya ọkụ na-eme ya onye na-azụ ahịa na-eme ya ndị ụka kwa ndị ụka bụrụ ndị ụka bụrụ ha isi ya ma ndị federal ndị na ya nwoke ịta ka ọrụ ọzọ mmadụ ya arụ ọ na-eme arụ ọ na enwe ndị nke a na-arụ na ncha onye a na-asa ahụ ihe ọ na-eme na-akarị ya nwe ndị nke ya bụ iwere ya chifu ụtụ iwere ya kpee ekpere fụkwa ya n'anyanwụ ihe na-eme na-aga etu esi arụ enwere ka enwe enwere nke a na-asa na ahụ ịgabala ike ndị na-ahụ edebe n'ihe n'ụlọ na-akịla mụ na ha bụ ndị chọọchị ọ na-ahụ ka a ga-asa ya onye na-eje ahụ ya na-akpụtara ya ego ọ na-azụ na-agarị ya onye chịrị olu na mos na onye na-abata abata like ndị be ya anọghị nso ọ bụghị onye nọ ebe ọbụla ụlọ ọ arụ ya fụ foto onye arụrụ ya ọrụ n'ọzi na onye arụrụ na-anọghị nso ya na onye nọ nso ọ ya aga fas mana onye na-anọghị nso ọ ya eji nwayọọ bifọ wee balụ onye ọ bụrụ onye nọ nso ka ọrụ ọ bụrụ nke a na-eri eri onye ahụ eri ya mana onye na-anọghị nso amaghị ya ya na nke onye nọ nso na aka aga ọsịsọ nke na-anọte aka na okwu ofu ya bụ na ọmadị fas ozugbo ozugbo mana ọnwụ na-abaghịzi oke abịa mgbe afọ m ekwe fụ ogene na ekpere ọpụta na ekpere ka ọ na-eme akwụkwọ mma apụta ka ọ na-eme akwụkwọ na-eme akwụkwọ mma apụta ndị ihe eji enye ihe eji enye ndị mmụọ ekene na ihe eji akpọtasị ha hmm. ọ ihe ya bụ ekwe ekpere ah, ma ndị ọ bụrụgodị mmadụ bịara ebe gị ekwe ekpere ọṅa ntị ka ihe ya agụ ya ma ọ ya ọ e hmm. o eji e enye ndị isi ah, Igbo enwere ọdụ na ana Igbo dị na ndaba ndaba m enwere ndị na-abụ ndị isi ebe ha ihe eji enye ya nwere ike bụrụ mbọsị ụwa nwee ndị na-enye mbọsị oyi na ndụ ndị si enye nke ha mmadụ mmadụ lụọ ọrụ ebe ọ na-ahụ ihe na anọ ana nke mkpụrụ osisi mmadụ hụọ na bụrụ ihe ọjọọ ya mmadụ hụọ na anọ bụrụ ike dị mma mkpụrụ ya mmadụ hụọ na nlọ bụrụ mkpụrụ osisi dị mma ụlọ ma ọ bụrụ mmadụ ide abụ ịnọghị na nrọ gị na-egbu nkụ na-atụ nkụ na-aracha ube ọdịghị mma na nrọ adịghị mma na ọsọsọ ube nke nke ọjọọ ọsọtụ ụzọ niile bụ ihe ọma enweghị okwu mgbe ọ bụ na mkpa akwụkwọ ji arụ ọrụ asị dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ m ji arụ ọrụ asị dibịa efosiri afụsị ụfọdụ ahịhịa eji arụ ọrụ ụfọdụ mgbọrọgwụ dị n'ilo mm. dị na chemba m nke ọzọ ọ nke nke ọbụla nwere nke ọ na-arụ mm. enwere nke eji eke ihe nwoke nwee nke eji anụ ihe ọnụ e nwee nke eji egbuchi ahụ otu a ka ha ncharisi anya nwere oke ite ha mmiri wis ka ha mmiri mus ka ọ na-anọ n'efe ọbụghị ọrụba ọrụ one week two weeks three weeks ọ oh, karịzie one week three ya bụ na dibia ya emeta ya ọ one week three weeks nwere ike ọ bụrụ na dibia mere o nwere ike ọ bụrụ e, na onye ahụ na ogbochi dị na like ọ bụrụ ndị na-eme na ịgwa ha ka ịgba afa ya na nwere ike na okay na-eme ya bụ oke ite Now, to I highest one month. Highest one month. All the water. My brother also. Hmm. At least oh, two weeks. All the water. I hear you well, and I don't know. Kò ń gbójì lè lọ́rọ́ ṣáko ìjọ ya. Àwọn bídọ̀ ààrẹ bẹ̀ òbídọ̀ kúrú mẹ́. Àwọn wa mọ̀ yá. Tó bá yá àgbọ̀ yá. Kò kí ta kékeré ṣe àpapọ̀ àpapọ̀ náà. maka esi ayakwa ya bụ ọ etu onye si ụmụ ndị ji ewu ahịa nwa ndị ji ọgụ ndị ji nkịta dịpatara ebe mana ihe ọbụla nkịta na-ata ọ na-adịkebe mgbe iji na-arụ ihe ọbụla atụ ego ndị pụtara ndị dibịa aja nke mmadụ dibịa anyị agba afọ ebe okwu ihe ọzọ jebe ọzọ okwu ihe ọzọ jekebe ọzọ okwu ọzọ anaghị ekwu ofu okwu pụta na hmm. onye na-agba afa hmm. na agba uche n'ọtụ siri afọ ya nwere ike na-ekwu ọtọ onwe ike bụ na o ji na mmanya nwụrụ asịcha anya were mmanya gbuo onwe ya imi hmm. afara na dara aka ihe ọzọ na-ekwu ihe ọzọ ọ ya na-eme ya nwere ike ịfụ mmụọ nke ọzọ ị na-ekwu okwu ya

abụ nke abụ otu a na-aba anyị ababa n'ime ya kịta n'ọsọ onye na-achọ ịba ya ka anyị ahụhụ n'ime ebe oke nke anọ dịka society nke a bụ onye na-achọghị ime achọghị ime na ọ baa ya ọ na-enye ya ego hmm. nke a bụkwa chemba nke ọzọ dị ya n'ọgwụrụ ọzọ na-arụ arụ ịfụ ya dịka ọgwụ akịta hmm. ọgwụ akịta bụ ndị eri onye ọbụla agbụ ya a chọrọ bịa nwata ihe mere n'ụwa ka onye afụ ya ọ ya esi ebe ahụ onye ama pụọ mmadụ ama afụ ya so ọgwụ nna arụsị buru ibu ndị nke arụkwanụ nga na-agbasi mmiri ya bụ okite a na-ekwu na-ekwu okwu ka nwunye ite mbụ na nke asụbọgo kịta nke ya ịma afọ ya nke mere na ya ebukọta ha na abụọ ọnụ efe anya ji anyị mụ na nke ahụ nke ọbụla nwere na nke ọnụ nke ọbụla na nke ya ahịa adịsị nga nke mụ afọ ya na ihe ọ na-arụ hmm, ahịa abụ nke abụ oburu nke afọ ndị na-esi ọgwụ ịba na-eyuzu nka nke ndị na-esi ọgwụ ịba nwesị ndị ọzọ nwesị ịba mgbọrọgwụ na ebe a ka nkwụ maazị ibrahim ụlọ akị nke a nke a kịta bụ mgbọrọgwụ eji akwụsị onye onye na-ezu ohi na onye na-aṅụ ihe ọṅụ nwunye ite nwunye ite jụrụ oyi akịnda mma ajụrụ gị o nwere ọdịja akwụkwọ ya akọwasịkwa ya ọgwụ dị enwere ndị eji eteju afọ enwere ndị e e e eme isi ajụọ mmadụ oyi ọgwụ ọgwụ dị n'ụdị enwere m nke unyi ule inye ure na inye ure na-eme mmadụ nye ha agha ọgwụ ozugbo ọkwụsị enwere m ọgwụ apendis apendis na-eme mmeghe ọgwụ nyụọ ya ịma aja wa afọ ndị a na atụ ha akwụ a eteju ya afọ ọkwụsị so onye ọnụ na ya na-ekwu okwu chinedu odibo ndị mmụọ kwantịzie nọmba na mba akara eji enweta mbụ 08032941219 akara wasapụ m 09068347968 so onye ọbụla achọrọ n'ihe niile na nna na ọ dị ya mma ọkpọọ n'igwe kpọọ na na 08032941219 or 09036834798 ga whatsapp Bueno, ya gazi. Ya. Ora trego mo. Gazi. Thank you.